onye igbo ọbụla na-ama ihe n'ihe a kụrisiri ụlọ na legos emetụ n'ahụ o ji ihe wee nwere uche onye ahịa ga-enwezi uche ọzọ ịma nwaanyị ji ekwu ihe a ha si akụrụ ụlọ na onye kpatara na ọjọ ebe ha ọjọọ rụọ ihe ndị igbo na-abịa na-ewere akụ na ụba na-atụ ọrụ na n'obodo ndị mmadụ awụ ezigbo ihe n'ihe awụ ihe ọjọọ ịkpacha aka ma ị ga-anabeghị isikwe ụnụ bi obodo ndị ọzọ ịbịakwava obodo ndị ọzọ ịkpachakwa ịnụrụ ebe a rụọ ụnụ. ọjọka ndị ndị hausa ọ na-eme ha kpacha ha na anabe ha jere ụnọ ha anabe ha ji ihe ọbụla a chọrọ ime na be ha bụtụ nke ahụ akpacha ha na ya bi obodo ndị ọzọ na-arụ bụ ka mma ka ihe niile a si eme ma ụnụ niile a na-apịara isi ọ so that ndị na-enwe uche ndị na-enwebe sensị ike inwe uche na-ekwu uwe onye kpata ha na-akụ ya na abịa ha jere ụlọ ya na aba ha je mee investment ya bịazie na-asị enye n'ala igbo na na-egbusisi ndị mmadụ n'ala igbo adịghịsi bọta ebe ahụ ka isi pụta ịbịazi ichefu ebe isi pụta ịbịa bụ onye ọzọ na eklem n'ọbụ ụnụ is it possible ụmụ uche sọmpipụ na-arụkwa ọrụ biko advice m nwere fụ onye igbo ọbụla wụ onye kpa ha na-akụ ya na abịa ha je ihe ka bido develop n'ala igbo n'ala igbo amaka abịa dị na-atị na nwanne afọ nwanne ya n'anya anyị furu onwe anyị n'anya onwe traịpụ ọzọ furu onwe ha n'anya karịa ndị Igbo onye ọbụla fụkwara ọzọ onye si na ọ chọrọ argue with me ya pụta ka ọ mee argument with onye tribe ọzọ na-eme ya ọbịa kpọrọ three boys ọsa savụcha ya after five years ọ ya five boys ahụ akpọtakwa more than 20 boys ọzọ ndị ahụ mechakwa asetụlụ ya onwe ndị na-eme otu ahụ na-apụ ndị Igbo ebe emepe ọnụ gị sị m na ndị Igbo alọvụ onwe ha biko anyị lọvụrụ onwe anyị ka anyị jikọta onwe anyị ọnụ iwuzi uche anyị chukwu nyere anyị na anyị nwere uche nọ na standard factory ụlọ ọgwụ ezigbo ihe ndị igbo enweta onwe ihe niile anapụ anapụ abroad Investment anyị niile ego niile a na-etiri ndị ọcha ee ka anyị na-ewenata ihe na be anyị ka anyị na-ewenata ihe niile na be anyị ka anyị na-emebe anyị ka ọ dị mma ee mgbe na a na-adị mma n'anya onye pụta be ndị ọzọ imecha ihe a imecha investment na-etu na-etu na-etu bọtụ na be nna gị onwe nke imere na bụ unu onwe nke imere. mere ndị igbo ọbụla na a na-ebu unu ka na-eme investment biko ka anyị na-eme na investment ka anyị develop n'ala igbo anyị igbo amaka youth a enwe ike fụ ọrụ mgbe ị kretiri factory youth afụ ọrụ joblessness aga adịzi ihe niile maka anyị fụrụ na gọọmenti achọghị nyere anyị aka ka anyị nyere onwe anyị aka biko maka na ndị igbo etinye obi na gọọmenti bikoni bikoni na onye nwere ntị ya nụ ihe akwụkwọ okwu nsị ka m kwuo